gwa ụtụtụ ọma ife ozi gị erutego m aka hmm? o rutego m aka <laughs> ka ntọ na-amara ife dị n'ime ya ka amara ihe dị n'ime ya n'ala <laughs> hmm. hmm. ka anyị makwa na ihe anyị kpara na ihe anyị kpara bụ ife dị ebe a Hmm? oke ọkụ ivy ọtụtụ ọma efugoro ya na ife ozi ife erugo m aka ife ozi gị erugo m aka hmm? eh, ka anyị nenere n'anya mara ife dị n'ime ya <laughs> eh, ya ọ ya ntụrụ n'ọda ka anyị n'ime ya gái Geile Team, ey. So. Geile Team hier. Ja, ja, man. Ah, ja, man, der, der. Ah, ja, man. Hm? Ah, ich fände es nur noch da. ife ntụrụ n'ọda ka ị nyere m ife ntụrụ n'ọda ife ya na ọ na-atụ ọkụ ọ na-atụ ọkụ ndewo this is from uncle ib marketa market eh? uncle ib ndewo hmm? ya bụ ife ozi erugo m aka n'ụtụtụ a ee eh? ọka bụ maazị UC ọ oh, maazị UC na-ekwu hmm? the best is not yet to come ndewo